akwụkwọ ozi nke abụọ nke Pita degara ndị Kraịst Pita nke abụọ isi nke mbụ Simon Pita oru na onye ozi nke Jizọs Kraịst na-edegara unu akwụkwọ bụ ndị ketaworo okwukwe dị oke ọnụ ahịa raka nke anyị ketaworo n'ezi omume onye ahụ bụ Chineke anyị na onye nzọpụta anyị Jizọs Kraịst ka e mee ka amara bara unu ụba ya na udo n'ime mmazụ nke Chineke na nke Jizọs onye nwe anyị dịka ike o ji bụrụ Chineke nyeworo n'aka anyị ihe niile dịrị ndụ na nsọpụrụ Chineke n'efu site na mmazụ nke onye ahụ onye ji ebube na ịdị mma nke aka ya kpọọ anyị bụ nke o siteworo nye n'aka anyị nkwa niile ahụ dị oke ọnụ ahịa dịkwa ukwuu rinne ka unu wee site n'ihe ndị a ghọọ ndị na-enwekọ ihe o ji bụrụ Chineke ebe unu gbanarịworo mmebi nke dị n'ụwa site n'agụụ ihe ọjọọ ma n'ihi otu ihe a n'akụkụ unu tụkwasịnụ ịnụ ọkụ n'obi niile nyezukwanụ ịdị mma na okwukwe unu nyezukwa ihe ọmụma na ịdị mma unu nyezukwa ijisi onwe unu ike n'ihe ọmụma unu nyezukwa ntachi obi na ijisi onwe unu ike nyezukwa nsọpụrụ Chineke n'ime ntachi obi unu nyezukwa ịhụnanya ụmụnna n'ime nsọpụrụ Chineke unu nyezukwa ịhụnanya n'ime ịhụnanya ụmụnna unu n'ihi na a na unu nwere ihe ndị a a na unu nwere ha rinne ha na-eto unu ndị na-abụghị ndị na-adịghị alụ ọrụ ma ọ bụ ndị na-adịghị amị mkpụrụ ruo ịmasị onye nwe anyị Jizọs Kraịst n'ihi na onye ahụ ihe ndị a na-adịghị ya nso bụ onye kpuru ìsì onye na-ahụ inyom inyom ebe o chezọrọ nsachapụ nke mmehie ochie ya niile n'ihi nke a ụmụnna m na-anụ n'ọkụ n'obi karịa ime ka ọkpụkpọ unu na nrọpụta unu bụrụ ihe na-eguzosi ike n'ihi na a sị na unu eme ihe ndị a unu agaghị asụ ngọngọ mgbe ọbụla ma ọ dị n'ihi na otu a ka a ga-enyezu unu na akụ mbata ahụ unu ga-abata n'ime ala eze ebighị ebi nke onye nwe anyị bụ onye nzọpụta anyị Jizọs Kraịst n'ihi nke a mgbe dum agaje m ichetara unu ihe ndị a ọ bụ ezie na unu matara ha emewokwa ka unu guzosie ike n'eziokwu ahụ nke dị ya eru unu ma ana m agụ ya n'ihe ziri ezi ka oge ram nọ n'ụlọ ikwu a ịkpali unu na ichetara unu ebe m matara na ntụpụ nke ụlọ ikwu m nke a na-abịa ọsọ ọsọ dị dịka onye nwe anyị jizọs kraịst kwesịrị ee m ga-anụ ọkụ n'obi ka unu wee nwee ike icheta ihe ndị a n'oge niile ọbụla mgbe m lasịrị n'ihi na anyị esoghị akụkọ iro nke eji amamihe kọọ mgbe anyị mere ka unu mara ike na ọbịbịa nke onye nwe anyị jizọs kraịst ma e mere anyị ka anyị bụrụ ndị hụrụ ịdị ukwuu nke onye ahụ n'ihi na ọ natara nsọpụrụ na ebube n'aka Chineke bụ nna mgbe ebube ahụ nke kwesịrị ịdị ukwuu mere ka olu dị otu a daara ya sị onye a bụ ọkpara m hụrụ n'anya onye ihe ya dị m ezi mma olu a ka anyị onwe anyị nụkwara ka ọ na-esi n'eluigwe daa mgbe anyị na ya nọ n'ugwu ahụ dị nsọ emekwara ka okwu amụma ahụ guzosiere anyị ike karị nke unu na-eme nke ọma n'ịṅa ntị ya dịka oriọna mgbe ọ na-egwu n'ebe gbara ọchịchịrị ruo mgbe chi ga-abụ kpakpando chi ọbụbọ wee tibe n'obi unu ebe unu buru ụzọ mara nke a na ọ dịghị amụma bụla n'ihe edeworo n'akwụkwọ nsọ nke mmadụ pụrụ ịkọ isi ya site naanị uche nke aka ya n'ihi na ọ dịghị amụma ọbụla nke eji ọchịchọ mmadụ mgbe ọbụla kama mmadụ sitere na Chineke kwuo okwu mgbe mmụọ nsọ na-eme ka ha kwue Pita nke abụọ isi nke abụọ ma ndị amụma ụgha pụtakwara ihe n'etiti ndị Izrel dị ka ndị ozizi ụgha ga-adịkwa n'etiti unu bụ mmadụ ndị ga-ewere nzuo webata iro otu dị iche iche nke ịla n'iyi na-agọnarị ọbụna onye nwe ha onye gbara ha ndị na-eweta ịla n'ihi dị ngwa tụkwasị onwe ha n'isi ọtụtụ mmadụ ga-esokwa ụzọ agụghịkwa kwa iko ha ndị a ga-ekwulu ụzọ nke eziokwu n'ihi ha n'ihi anya ukwu ka ha ga-ejikwa okwu nrafu dị iche iche were unu zụọ ahịa ndị ọmụma ikpe ha na-abụghị ihe na-adịghị alụ ọrụ site n'oge ochie ịla n'iyi ha adịghị erukwa ụra n'ihi na a sị na Chineke emereghị ndị mmụọ ozi ebere mgbe ha mehiere kama ọ tụbara ha n'ime ime ọkụ ala mmụọ wee rara ha nye n'olulu nke ọchịchịrị ka e wee debe ha ikpe ikpe a sịkwa na o mereghị ụwa ochie ebere kama ọ bụ Noa onye mere ha asatọ bụ onye na-ekwusa ezi omume ka o chere mgbe o mere ka iju mmiri bịakwasị ụwa nke ndị na-adịghị asọpụrụ Chineke o wee mee ka obodo sodom na gomora ghọọ ntụ werekwa ikpu iru ma ha ikpe ebe o mere hari ka ha bụrụ ihe ilere anya nye ndị gaji ịbụ ndị na-adịghị asọpụrụ chineke o wee dọpụta lọt bụ onye ezi omume mgbe ibi obi na agụghị ịkwa iko nke ndị ahụ ndị na-emebi iwu na-ewuta ya nke ukwuu n'ihi na onye ezi omume ahụ ebe ọ na-ebi n'etiti ha o nwere olu ha nke na-emebi iwu mekpaa mkpụrụ obi ezi omume ya arụ kwa ụbọchị n'ile ihe na ịnụ ihe onye nwe anyị matara ịdọpụta ha n'ọnwụnwa bụ ndị na-asọpụrụ Chineke na idebe ndị ajọ omume na ahụhụ mmehie ruo ụbọchị ikpe ma nke kachasị ndị na-ejeso anụ arụ na-agụụ ihe merụrụ emerụ ndị na-elelikwa ịbụ onye nwe mmadụ anya ndị nwere anya ike ndị nwere isi ike ha amaghị arụ jijiji ikwulu ndị nọ n'ebube ebe ndị mmụọ ozi ọ bụ ezie na ha ka ha n'ume na ike ma ha ekpegideghị ha ikpe nkwulu n'iru onye nwe anyị ma ndị a dịka anụ na-enweghị uche ndị bụ anụ efu site n'ọmụma ha inwute na imebi na-ekwulu Chineke n'ihe ha na-amaghị a ga-emebikwa ndị a na mmebi ha ndị a na-emejọ ha dịka ụgwọ ọlụ nke ajọ omume mmadụ ndị na-agụ ya n'ihe ụtọ bụ ibi n'oke oriri na oke ọṅụṅụ n'ehihie ndị bụ ntụpọ na ihe ịta ụta na-anọ n'oke oriri na oke ọṅụṅụ na oriri ịhụnanya ha mgbe ha na-eso unu rịkọọ ihe ha bụ ndị nwere anya nke jupụtara arụ nwaanyị na-akwa iko anya nke na-apụghịkwa ịghara mmehie ha bụkwa ndị na-arafu mkpụrụ obi ndị na-adịghị eguzosi ike ha nwekwara obi anwapụtaworo n'anya ukwu bụrụkwa ụmụ nke ọbụbụ ọnụ ha rapụrụ ụzọ guzoziri eguzo wee jehie ebe ha soro ụzọ belam nwa nke bewa onye hụrụ ụgwọ ọrụ nke ajọ omume n'anya ma a tụrụ ya mmegide iwu nke aka ya n'anya ịnyịnya ibu nke dara obi were olu mmadụ kwuo okwu wee gbochie anya adịghị mma nke onye amụma ahụ ndị a bụ isi iyi nke mmiri na-adịghị bụrụkwa alụlụ nke oke ifufe na-efepụ ndị edebeworo ha itiri nke ọchịchịrị n'ihi na ebe ha na-ekwu oke okwu na-afụli afụli nke ihe efu ha nwere agụụ ịkwa iko dị iche iche na-arafu ndị ahụ n'ime agụụ ihe ọjọọ nke anụ arụ bụ ndị na-agbanarị n'oge ugbu a ndị na-ebi obi na njehie ha na-ekwekwa ha nkwa na ha ga-enwe onwe ha ọ bụ ezie na ha onwe ha bụ oru nke mmebi n'ihi na ihe meriworo mmadụ ihe a ka emekwara ka onye ahụ bụrụ oru ya n'ihi na a sị na mgbe ha gbanarịworo ihe niile e merụrụ emerụ nke ụwa site na mmazụ nke onye nwe anyị bụ onye nzọpụta anyị jizọs kraịst ewetughị ha ọzọ n'ihe ndị a merikwa ha ọnọdụ ikpeazụ ha abịawo jọkarịa ọnọdụ mbụ njọ n'ihi na ọ ga-akawori mma ma ọ bụrụ na ha aka amazighị ụzọ ezi omume karịa ịmazụ ya wee si n'ihe dị nsọ ahụ e nyere n'iwu nke e nyere ha n'aka idebe laghachi okwu nke ilu ahụ adakwasịwo ha ọ bụ nkịta nke chigharịrị ọzọ n'ihe ọ gbọrọ bụrụkwa nne ezi nke chigharịrị ọzọ n'ịtụrụ n'apịtị mgbe ọ sachasịrị onwe ya Pita nke abụọ isi nke atọ ndị m hụrụ n'anya nke a bụ akwụkwọ ozi nke abụọ nke m na-edegara unu ugbu a ma n'ime ha abụọ ka m na-akpali uche unu dị ọcha n'ichetara unu ka unu wee cheta okwu nke ndị amụma dị nsọ buru ụzọ kwu chetakwa ihe ahụ onye nwe anyị bụ onye nzọpụta anyị yere n'iwu site n'ọnụ ndị ozi unu ebe unu buru ụzọ mara nke a na ndị ọchị ga-eji ịchị ọchị bịa na mgbe ikpeazụ na-aga dịka agụụ ihe ọjọọ nke aka ha site na-asịkwa olee ebe nkwa nke ọbịbịa ya dị n'ihi na site n'ụbọchị nna anyị ha dara n'ụra ọnwụ ihe niile na-adịgide ka ha dịwori site na mmalite nke okike n'ihi na nke a mere ha nchefu n'ihi na ha na-achọ ya na eluigwe dị site na mgbe ochie ha na-ala nke esitere na mmiri werekwa mmiri mee ka o guzokọọ n'otu site n'okwu Chineke nke esitere n'aka ha mee ka ụwa nke dị n'oge ahụ laa n'iyi n'ihi na uju mmiri bara ya ma eluigwe nke dị ugbu a ha na ụwa ka a kpadoworo nye ọkụ site n'otu okwu ahụ ebe a na-edebe ha nye ụbọchị nke ikpe na ịla n'iyi nke ndị na-adịghị asọpụrụ Chineke ma unu ekwela ka otu ihe a mee unu nchefu ndị m hụrụ n'anya na otu ụbọchị dị ka nnụ arọ abụọ na ọgụ iri n'anya onye nwe anyị nnụ arọ abụọ na ọgụ iri dịkwa ka otu ụbọchị onye nwe anyị anọghị ọdụ n'ime nkwa ya dịka ụfọdụ na-agụ ya na ọ bụ ịnọ ọdụ kama ọ na-atachiri unu ogologo ntachi obi n'ihi na o zubeghị ka ndị ọbụla laa n'iyi kama ka mmadụ niile bịaruo nchegharị ma ụbọchị onye nwe anyị ga-abịa dị ka onye ori nke ọ bụ n'ime ya ka eluigwe ga-eji oke ụzụ gabiga ihe niile dị n'eluigwe ga-agbakwa ọkụ wee laa n'iyi ụwa na ọlụ niile a lụrụ n'ime ya ga-erechapụkwa ebe a na-eme ka ihe ndị a niile laa n'iyi otu a ọ bụ aha mmadụ gịnị ka unu na-aghaghị ịbụ n'ibi obi nsọ niile na nsọpụrụ Chineke niile na-ele anya ọbịbịa nke ụbọchị ahụ nke Chineke na-emekwa ka ọ bịa ngwa ngwa nke eluigwe ga-ere ọkụ wee laa n'iyi n'ihi ya ihe niile dị n'eluigwe ga-agbakwa ọkụ wee gbazee ma dịka nkwa ya si dị anyị na-ele anya eluigwe ọhụụ na ụwa ọhụụ nke ezi omume bi n'ime ha n'ihi nke a ndị m hụrụ n'anya ebe unu na-ele anya ihe ndị a na-anụ n'ọkụ n'obi ka e wee hụ unu n'udo ndị na-enweghị ntụpọ ndị a na-apụkwa apụ ịta ụta n'iru ya na-agụkwa na ogologo ntachi obi onye nwe anyị na ọ bụ nzọpụta dịka nwanne anyị anyị hụrụ n'anya bụ Pọl degakwara unu akwụkwọ dịka amamihe e nyere ya si dị dịka edekwara n'akwụkwọ ozi ya niile na-ekwu okwu banyere ihe ndị a n'ime ha nke ihe ụfọdụ nke dị ike ịghọta dị n'ime ha nke ndị a na-ezighị ihe na ndị na-adịghị eguzosi ike na-achịgharị dịka ha na-emekwa ihe ụfọdụ nke edeworo n'akwụkwọ nsọ ịla onwe ha n'iyi ya mere unu onwe unu ndị m hụrụ n'anya ebe unu buru ụzọ mara ihe ndị a na-eche owu unu nche ka a ghara iwere njehie nke ndị na-emebi iwu unu wee si na nguzosi ike nke aka unu tapụ ma na-aba n'ụba na amara na ọmụma nke onye nwe anyị bụ onye nzọpụta anyị jizọs kraịst ọ bụ ya ka otuto dịrị ma ugbu a ma ruo ụbọchị nke mgbe ebighị ebi amen